na-arụ ọrụ ihe eme akwa dike chọrọ igbu ya chekwaba na ya ọ bụ n'ime mmiri a ka o si n'ime mmiri a ka nne ya si onye nke anyị ka ọ bụ chekwaba na ya nna m nwa agụ mgbe a mụrụ gị ichi agwọ na-abụ n'aka hmm. mana ọ nwere m ihe pụtara ruo taa ihe eji nwụọ gị n'obodo a bụ ka iwe kwụsị ihe ọjọọ niile na-eme n'obodo a aghọtarakwa m ife m na mana ka njikere ọ gịnị na mgbe ibe nna gị na-eme achọ m ahụ e, e, e, be ma ọnụ ji echi kama mụta nwu ka mụtagwu nwaanyị eji ya esi ọgwụ ọgwụ na-enye ndị mmadụ a ga nye mkpụrụ ọgwụ nke na mgbe ihe na-eme kwọsị nji anwụ ebe ahụ ọgwụrụ mkpụrụ abalị n'one mba papa ekwuzina ya biko mmanwụ kịta nke m ahụ biko kwamoo papa na akwala na ọ wụ ihe ị na-ezoro m nwe m ọkụkọ na-akpa nri anyị ji akọkọna emerebe oge ee ana m abata iruo were esi nri n'ọkụ ana m abata nwe m kwada mmadụ mba ngwanụ enwego nwe na-achọ ebe a ịnwa chioma afụrụ chioma ya na mpia ife ukwu nwa ife ukwu nwa chioma bụzi ụtụ. ka ezi chọọ mma ugbu a na ajụm ya nchi ime achọrọ m ibubi ọfịa arịa m ihe enu ihe a bụ ihe nchi ime n'ụwa ife dị n'obi fịa akwa nke a bụkwa iwu obodo anyị o ọ bụrụ na ife chioma ọ bụrụ na efuru ya n'anya ijekwuru egwu ya na efuru ya n'anya iwu gị na onye nke agbasa iwu nke agbasa ha gị ife a bụ n'obi ihe nye ya eme eze nwanyị bụ ojembe nwilo eze nwanyị bụ mbe nwilo onye hụrụ gọbụ mbe nwilo ije anyị bụ mbe nwilo ọrụ anyị bụ ojembe nwilo anyanwụ ụtụtụ ojembe nwilo anyanwụ rugobe ojembe nwilo ọrụ anyị bụ ojembe nwilo ije anyị bụ ojembe nwilo

ọgbọ. Dike, <coughs> ndewo. Oya, oh, oh, nwaanyị ọma. Kekwan ka ime? Adị m mma. Eo. Kee maka ọlụ, kee ka isi arụ. Ọlụ na-aga nnọọ ọfụma, kama na anwụ karịrị. Hey. Onye ka m jisi ka ka m butere gị nri a, ka i were n'ụlọ ọrụ. Mana ka ekwe onye ị Afa m Ada. mana ọ nwunye gị zitere m ka m gị ada hmm. o oh, nwunye m ọma ewuo ada ụlọ emeka o ekwela nri ahụ aka oge ọnwụ ga-erubeghị nwata nwaanyị a dị njọ abụ ndị m zitere ya ka oyi onye ka unu bụ mbanụ hmm! ọbago anụchago m you are Dada. nna ya ukwu dewo mụ na echi ya si ka ị bịa na o nwere ibe na-agbagoju m anya ọ na-abụ ebe m apụtara maọbụ n'ebe m na-arụ ọrụ afụ bụ ụmụ agbọghọ awụọ ji m yiri uwe ọcha na-agwa m na mgbe a mụrụ m na nchi agwọ na-abụ n'aka ya bụ ihe gbagojuru m anya ka mụ na ichie bịarute na nke gị ka ị kọwara anyị na iso n'otu okenye anyị nwere n'obodo ka mara ihe nke a pụtara ichie anyị ha ji nna nke bụ eziokwu bụ na mgbe a mụrụ gị ịchị agwọ abụọ n'aka anyị mụ ndị okenye wee chee na ihe agwa pụtara wee gbagharịa ka ebe dị iche iche ka anyị ma ma anyị ọ ga-aghọta isi agwa mana o nweghị onye gwara anyị nke bụ eziokwu ma anyị nọzi mgbe ị na-eto anọgide anyị afọrọzi agwa eto a ka o siri dị ihe a na-emenụ ọ na-abụwa m obi ka ha ya eme ihe a ga-eme ya bụ na ụnụ ga-ana ụzọ ụtụtụ echi ụnụ ga-amụ ụzọ makwute m o nwere ebe mụ na ụnụ ga-eso ga na nke onye na-afụ ụzọ ka anyị ma ihe ọ ga-agwa anyị banyere agwa ụtụtụ echi ụtụtụ echi ụtụtụ echi anyị abịa ụtụtụ echi anyị ga-abịa biko ụnụ akụkwara m ọjị ọhịa eji enwe okenye na nsogbu adụ ga mara onye bụ Dikenna ọ ga-elugo mgbe ị ga-eji mara ihe mere ji mụọ gị Dikenna oge ruo mgbe iji ama ihe bịara wee bịa nso bịa nso bịa nso nye m aka gị gwakwana m okwu nna ka m gwụkọ gịnị mezili mechie n'ọnụ Hey! Nobody making obi onwe ya mekịta ka a nwere igbu obi na na si n'isi isi m bịa werechapụ ọzọ dịka nkịta na-ama ụzọ nchi n'ụtụtụ oh, onye atụrụ ịnụ kọwarịa na ego ejiri lụta nne ya nara n'iyi ka asụmasụ eh. siri dobe ikpe na be anyị ụmụ okorobịa na ndị ichie ekpe na ekpe ozi ka amarịta ya esi haziri ihe abụrụgoro eze mmụọ ka kpọrọ m ka e mmalụ nke m ihe ejere mgbe eze mmụọ ee gakwara na be eze mmụọ jee mee gị n'igwe ka amarịta ya esi chọba ewu ojii mgbe chikafọ ọ ya wụ ihe dakwa igwe ọ baghara gị uru ikwegbu nwa ọkwa na ji ihe mere na na mmụọ ga-agapụrụzi eze mmụọ n'aka m wee sị eze mmụọ na igwe si m ka m bịa gbụ ka ọ sị asị <laughs> na arụ adịrị igwe na ọ na nke ka echi o nwere ike ijebe <laughs> ka ụmụ okorobịa ndị a bịara anyị bịa kparịa gị na ndị nze n'ọzọ a ka ha jee n'ime ọhịa jee wetara gị <laughs> ndụ

ọ na-afụrụ uko nke kpụtala m e, e, ịbịazie ịbịara ya ọzọ ịkpụrụ egwu na-abịa igwe ma ihe mere ọ bagharụrụ ikpụta ọ ụbọchị a chọrọ gị gbahụ gị gbakpụtazi ebodo e ga eji wee bịa si achọ chọọ igbe na <coughs> ka m jiwezie ka m pụta ị ga-anụ ozi mbụ ị ga-anụ ozi oge na-eteghị anya oge eru n'ihe m ga-abịa gwa gị ka na-emere ọmụ mpota eji eke ngwugwu ma ngwugwu ma ekele eke ajọ nwa so were ba nni afọ nkiri <laughs> nkiri ka a na-ekiri ododo eji ododo eji <laughs> na-ekwu na nna anụ na ntị echi m <laughs> n'obi m bịawanụ ha bịawa na nna ya ọtọ mẹ. Africa. Africa. Onowu. Africa. Tupu ị bịawa afọ m ụkwụ gị n'ama. Ụkwụ m n'ama. Na-abịa bataba. Ese m bataba. Bataba. Eh, e Were oche. ese oh, ah. ihe nji wee bịa ebe a ugbu a bụ eze mmụọ na igwe si ka ngwa gwa gị ka asị na ara adịrị ya ka enwe ike rọpụta ụmụ ntorobịa ndị ga-aga n'ajọ ọfịa jee bute ebele ọhịa <laughs> nji wee bịa otu igwe si ka m ga-esi mie kedu mgbe m ga-abịa na mba igwe ọgụ ọ ga-agwana m ma ọ bụ n'ụtụtụ ma ọ bụ n'ehihie ma ọ bụ n'abalị chelekwa ekwe na ntị echighị m hmm. <laughs> anyị nwere ahịa ịnọ ejimanya m anya m ji afụ ime mmụọ wee na-afụ ọjị a ọjị a gbara ịnọ <laughs> mbọsị eke ka m ga-abịa na ụbọchị eke ka ị ga-abịa kedu oge ị ga-eji bịa ụbọchị eke ọ n'ụtụtụ ka ọ bụ n'ehihie ka ọ bụ n'abalị ka mara ihe m ga-agwa igwe maka o nwere ike jụọ m sị m kedu e, ụbọchị si na ị ga-abịa kedu ụbọchị ọ ga-abụ <laughs> owu ọ na uhuruchi n'uhuruchi ọ na-eweta aka n'elekere isii m ga-agba ụkwụ na bigwe gaba ọ dị mma ka m gaba <laughs> ajọ nwa si were baa nne afọ otu isi kwuo ya a ga-esi mere gị <laughs> ụlọ omume ada ọkụ dọrọ gị anya na-eri njibe anyị elugo ịma ụbọchị ahụ bụ ụbọchị ụmụ agbọghọ ji egosi e, etu ka e, fa na-apụta ụwa e, ifọfụla ife nji na-aṅa ntị ịghara ihe na-ekwu ihe jiri onwe gị aka ghara ijikọ onwe gị na-ekwu ụmụ okorobịa na-enugharị gasịrị kpachara anya maka ngosi ahụ ị na-apụta na-egori ị na-egori anaghịzi eme ebe a na-enene ada adaeze ada onye bụ enweghị ebe ọzọ igwe igwe igwe igwe igwe ahamadike eh. ewo kekisi ya akaraka anyị wee mere m anyị otu ahụ si wee gburu ebe ahụ ka si wee gwa ya eh. wee gwa eze mmụọ si eze mmụọ ijikwa aka na ntị gị ọsị eh. gee ntị na igwe Eh? Eh? Eh, na-arụ adịrị ya n'oge na-eteghị anya na ọ ga-ejebe efe dị ya ka o je wetara anyị ebule ndụ o o kwekwere ekwe eze mmụọ wee gbazie m si na ngwa gị na ọwụ ụbọchị eke eke ahụ ga-awụ n'ụtụtụ n'oge mgbede ọ sị na ka ọ bịa ka egwu ya ka eme na ọba ndị a na-asị na igbe bụ onye agụụ jụọ igwe dịka onye agụụ na-agụ dịka onye agụụ na-agụ enwe onye agụụ na-agụ igwe enweghị agụụ na-agụ ji na ọkụkọ na egwu ndị a na-eweta nwe nke ị na-enye m ọkwa gị na-eri wepụta ndị a na-eweta ị na-eri agụ gara igbu igwe ọhịa iji anyị ji wesị ka iburu igwe anyị ka anyị na-enye gị ka ị na-eri Eh, eh, ọ bụrụ na agụ a na-agụgụ ọ na-agụbiga gị oke otu a nọ ebe ịhụ na agụ na agụba wee agụ na-adagụ igbe eh. maka ọ bụrụ na enwetaghị ya igwe ị nwere ike je gbanye aka n'ime ite ofe nwunye gị racha ee igwe bụrụ na igwe ka ihe na-emezi otu a igwe bụrụ na agụ na agụgụ nwe agụ na na-agụ igwe ebe bụwa na ebe agụ na agụ m ee ọnwụ na enwere ka nwunye gị si eje bute n'ụlọ ọlọ nọkwa n'ụlọ ugodie ugodie ndị mara ọ naghị ezi ehe biko nye nụ m nnenu ezigbo di m ada mba ezigbo di m ada nji eje mba dịka eji eje mba ọ gịnị bụzi nke a nke a bụ nne nwa m o butegodo m ya ka i were ya na-ejitegodo afọ gị ma m butezi ya na imita dị n'ọkụ dịka nji e eje mba nnekwu dike n'obodo anyị ịtụbekwa m afọ na itụbe ma ọdụ nke ọ mmebisie ihe ọ mmebie ihe ndọkasị obodo mụ na-eri nke ka eh. o wee ihe adaugo adanji eje mba enebere eje ọrụ na gazie ihe njekwu maka gị dị mma ma eme ihe ị na-eme m gaa n'azụ na ebe izetụtụọlụ m akwụ ngwalụ gị kwuru ime ọ bụrụ gị ka m na-agba okwu a ọkwa m si gị nọdan nọdan ma eme ihe na-eme ọ bụrụ mmadụ ka m na-agba okwu ọ na-agba ụja ka nkịta ala unu na-agba ala na-agba kụdịta ebe a ji tụtụọlụ m mkpụrụ akwụ ka efi na-akpọlị ya nwaanyị a kedu ife na ya otu wee chọba na na-akpọ ya m ga-eme gị ihe n'ụna ga-eme gị ihe ka na-achọ m n'aka izizi igwe lọọlọ izizi ga gị ị bịa nwa nwoke ilose na ịmụrụ nwa na nwa nwaanyị nwere ihe ime gwuru mụọ nwa nwoke mba nakwa ana mba mana o nwere ihe ga mana onwe ihe nke eme gị ị ga-analụ obere oge gụ ure nka gị mma ọkwa mụrụ nwa nwaanyị onwe nke ị mụrụ onwere nke ị mụrụ ọnwụ mụrụ nwa nwaanyị e mụ na-agwa igwe na-ewu m gee ntị ka ngwa gị ọmụnwa na-agwa igwe ihe igwe ihe bụ na ngwa obere oge a achọna gị be nna gị asị asị ọkwa gị nwa menu m ihe unu eme ị ga-afụ ya o ure m ihe unu atụfuru na ya ọnụ ogbori ọnụ ka ọ na-ama mberede ga-eji ama dike kwanụ mberede jiri dike nu ka mkpụrụ ọkpọ nkụ na ọkpọ a sị na ebe ebere ugo mere kesi ibe ya ebe na nkụkwanụ ya kwanụ ọkwa nnene <laughs> ọkọ mẹ ọkọ àná kèésì èmi ìyá kèésì ekú níye ekú ọkọ òsì dìlú. <laughs> nkirikiri ka a na-ekiri òdòdó jikwa n'òdòdó enyi ụzọ kpatene na ajụ m ọgịnị ịnọ ha omee n'iru gị ka lọlọ na-aba enwe n'obi eze si wee na-akọrọ ụwa niile ka ha si bili asịkwa mụta nwa nwoke asịkwa mụta nwa nwaanyị ọ gbasatakwalụ m maka ka o si gbasatara anyị bụ na otu ụbọchị anyị ga-anọ n'obi eze ha asị na anyị nwakaziri ya ebe a nke ọka na mmanụ igwe anụbazi anyị nchanụ ese mgbe a nke ọka mmanụ igwe anụbazi anyị nchanụ biko asịkwana na asị mgbe mụ na gị aka ọkwa okay. olowu ka na-achebe nnajuke ana m agafe ke ụlọ ịlatụ aka dịka onye chọrọ ire anyị na-achebe achọrọ m ụlọ ebe na kwamụ nwe ebe a ọtọ asị gị ya siri ju ọnụ otoro gbagbukwe gị ala igwe ji aka wee wee decha akwụkwọ wee nye aka ka ebe aka igwe asị gị egwu m egwu ebe na obodo ọnọkwa nsọ ka esi ekwu ka esi eme ya eme nne nne ndị mmụọ na-ejela ozi ụtụtụ ọma a sị ka ụtụtụ ụtụtụ tara anyị ihe ọma ka ọ ihe ọjọọ gbafuo ka esi eme ka esi ekwu ya <clears throat> ndị mmụọ na-ejela ozi olugonu mgbe anyị ji eri ji ọfụrụ mgbe ị ga-edutebele m ndị mmadụ ka ha bịa juo m afọ n'ọkwa n'ebe onye si eri alụ ka o si eri <laughs> ajọ nwa sikwa na owele ba nne ya afọ <clears throat> ijele ga-agba mbọsị ahụ nnukwu mmọnwụ ga-agba dutebe ha bịa werebe ike ka nsị na ya wee ribe a sị na ebe onye si arụ ka o si eme ka esi eme ya a sị na ọka esi eme ya nwayọọ nwayọọ hmm. nwayọọ nwayọọ anyị atọ dịkene na nwayọọ ka ifi na ọnụkọ anụ m na igwe nara maazị okeke ana ya nne m ọsọ nke ahụ ka mmadụ ndị ọ na-anacha ma ewu ma na a na-echegodo ka ọ bịa kpaa m aka mgbe ahụ ka mgbe ahụ ya ka ị mara onye ya nneke maka dibia m ya Hmm. Eh. ịma na awa ji afọ ọ tụghị na n'ụkwụ ọwụ eziokwu igwe ọwụ eziokwu ihe n'ọnwa anyị ji eri ji dị ihe a Nke bụ ihe ọbụla a na-akwado akwado ee were na-akwadobe na awa ji afọ a na ụmụ dike ya anyị eme emechapụ ya emechapụ ọkwa ka o wee wuo ma ndị na-achị obodo ga ndị na-achị obodo ga ka m asị a sịrị na ọ bụrụ ozu ejughị iyi na si ekpochi na nya chere ka mkpọgodo sọsọ ya bụ nsị ka a ya ka a kapị bọọlụ ka ọ ghara ịbụ otoro ehm, na akwa ekwu na e, iji mee ka ọ gbagota ezinụlọ ọbụla na ụmụdike dike ga-eweta mbaji ise n'ofu ọkụkọ ka ya abịa emechaa ya emerụbecha ya ọ dị ka na-emebe e, ndị igwe ndị otu nna abịa anyị e, mfa niile ya abịacha abịa na nkwụ a sị na ife nkwụ agbata na si buru ebutebe n'obi igbe ife tetara na nkwụ si buru ebutebe n'obi igbe sị ka mme ka ọnụ gbara ka ọnụ were ozi a jezube ezinụlọ ọbụla ka akwadobe nke afọ ya dị egwu nke <laughs> afọ ya dị ka adịmebe igwe mm. asị ọkụkọ na-akpa nne igwe kedu ihe nke a pụtara isi hmm? isi gịnị amakwa ife nke pụtara igwe amadike akwụ n'ihu iche ibe nkwụ ọ bụ ome obodo anyị na ezinụlọ ọ na-eje eweta ji ise ji ise bịa mechie ọnụ gị ebe a rie esi rijuo ya ọnụ rie esi rijuo ya ọnụ onweghị onye ọbụla ga-agbawa ihe niile a igwe kwuru tụ ahụ siwekwe ka ọ ga-adị akwa ụmụ nwunye ise ụmụ okorobịa ise mba ji ise ise ụzọ ise hmm. eh, ị ga-eme ya nụ na onwe n'ime gị anyị nụ na-eme n'obodo onowu. Hmm? onowu ka ihe na-akpọrọ m ahụ owu na o nwere ihe go na igwe ji ọnwụ na-enwe ihe anyị na igwe ji gịnwa sokwa na iche ịma ihe igwe na-eme hmm. eh, ntụkwu nakwa na agụ ngwere mana ọdụ ekwe ee eh, na-egbubi ya egbubi ya ọdụdụ ya onwe ike na nke ọnọwu ibe ka ị na-ekwu ọhịa na-ekwu hmm. eh. afọ asa ngwere odowu ọwa afọ ahụ na-asa ngwere bụ ihe mere ngwere ji wee makpuo afọ ya na-ana hmm. ka ndị mmadụ ya na-eme nọ anyị otu ọ bụ unu na-eweta ji ahụ igwe kwa <laughs> anyị na abụghị eme eme odowu ịma ihe agụ na igwe ji lele ụmụ anụmanụ a na ụmụ oh, oh, anụmanụ ọ bụrụ na nwe ji ịkọrọ eh, n'ime afọ ga akọ jụ na ya soro ụmụ anya jedu na-agagharị eh, igwe nwere nka nka nka nka na-aga ebe a ọkwa n'ụlọ ebe a na-agwọ ndị ara ka nke ọzọ nwanne papa ya chụpụrụ ya ọgwụ gwọgide ọgwụ kụgide ya sị ka nwoke onwe nwoke ọ narị ya na nwoke wee jụ otoro ka ndị ụbọchị na-eme igwe igwe n'ozugbo ndị agha bụrụ ọnụ mba na ịma na nke ọzọ ahụ si ebe a na-agwọ ndị ara wee bata makwa itiri e ego na nke ọzọ ahụ nwanne papa ya si na ọma ebizi ọ ga-abịa kwechiri jee na nwanne ya nwoke ahụ ga-anwụ mana igwe ka m gwa gị igwe ji isi ise anyị kwuru na a ga-eweta ọdụ mgbe agha nke m obitu ya nwa obere igwe gwere anya dịmkpa ji ele ihe nọ n'ime ya adee ya nnekọta anya ọkwụrụ ka ọ dị mma ka nna eme anyị ga-ekwezi na na eh, nwunye nna anyị mara mma ajerịarịa osisi akwara arụsị n'elu arụsị ka anyị mee ya bụ ịma na ile anya ugbu a na ọrụ ihe a na-akọ ugbu a ji a na-emezi ndị gọọmenti si ha na-ewetara anyị ọnụsọ ihe ji emekarị igwure a na-akpọ ọnụsọ fetiliza adịkwa ka ahụrụ anya igwe wee nụ ihe ego na ndị ichie gị na-ekwu ihe nsi ka ngwanụ nke na-asa na ha ga-ebute ji isi ise a sịkwa mụ kwuo ọ ga-adị maka ọbụla ọ bụrụ ji iri igwe ji iri maka na ịbịa n'ebe ha kọsịrị ọrụ ugbo ha ifụọ ebe ubu kasị nnukwu nnukwu ji ọ ka mma ka ọ igwe ya ka ka ngwa gị lọlọ lọlọ lọlọ ndị anyị na-asị ka ha bute gị ji iri ọkwa ịmana na ha nwesị nwaanyị nwesị ụmụ gịnị gbasara gị n'okwu a na ihe gbasa mbụ na dị na gị lọlụ bịa iburu gị igwe igwe mana ihe ọ na-ekwu adịrọ mma ọ bụrụ ka ị ekwu na mma ọ bụ ya mma ọ bụrụ mma ọ ka ọ dịrị isi na ọdịrọ mma onye ka na mma na-anụ m lọlọ ihe a ka eji wee gị na ọ na-aka bịa mụọla igwe nwa nwoke. mụta mụta lọlọ ị mana m mụtatụ amụta mụtara ka m ofu onwe ofu ịmụta ịmụta ihe a gị na igwe na-eme ihe a gị na igwe na-eme aka m adịrọkwa ya aka m adịrọ n'ihe a unu na-eme ekwusịgokwa m anọ m ihe i kwuru o ka nje na-azụ na o nwere ihe nne m

mkpara onye mbụ o nweghị ihe ga-eme m ka anyị rụba ọrụ ka anyị rụba ọrụ ozugbo ozugbo mgbago a echi niile ka anyị na ike agwụ bido ebe a ada njeje mmanụ ya ka m ji wee igwe ọ sịrị ka m kpọọ ụnụ mmanụ n'ebe nsogbu siri dị mmanụ nọ ọkpụ isi ji ya amaghị akpụ ka ọ bụ agụba agwa dị enwere ọdịmpịsịrị mụ na unu kpụchara kwekọrịta na anya ebute ji butere nji na ọkụkọ so elu ndị ọzọ mechaa ọfọzi ụlọ na-abụ wee sị ọ gịnị na-ese nwere ihe mere na igwe egwu dị mma mana ndị ọga ajụjụ a ah, igwe gwekwara gị ji na ọkọ ịsa iweta ọ gị na ndị obodo sọ ka nwa na-eri ka mmadụ na-aga ọdụgụ n'ahụ igwe amadike n'ibe mmanụ agụ na ka anyị mara igwe amadike nke mbụ nke ụmụ dike ka a na-ajụ agụ dị n'ahụ bịa bịa bịa bịa bịa bịa bịa Oké. maar Apa? Apa? Apa? Apa? Apa? Apa? Apa? Irú àyíkó báyìí lè bá ló bá ọmọ wúlò. Àlàbá ìdọ́gba lòdòdó. Àti lóṣèlú ẹgbẹ́ ìṣòbò pẹ̀yọ́. kwesịkwara m ịga na nke igwe m ga-aga na nke igwe maka na nnụnụ a na-ebe ihe ọ na-ebe ihe ahụ nnụnụ ọjọọ ihe ọ na-ebe ihe nnụnụ a na-ebe ihe nnụnụ a na-ebe adịrọ mma ah, ihe a na-ebe adịrọ mma ekwesịrị m na ichebe isi ọdịkwa gị mma ka arọ na-agba gị ka na ụbụrụ gị apụgo ya wee na-asọpụrụzi oke gị na na-eti n'ebe na-eti aya agha dị ka nkịta ara ka ihe na-akpọrọ m otu a so ịmazi otu esi ekele onowu onye ị ga-akpachapụkwa anya gị ibe ibe ị ga-akpachapụ anya gị onowu iweliwe onowu iji mgbọkọ erukwa mmanya na be nkwa ọkpara na-anwụ anwụ ọzọ na ha mmanụ na-ekwe na anya nke a pụtazikwa gịnị onowu ihe ncha ịgwa gị na igwe kpọ nwunye m iche ibe maka na ịwa n'ọhịa ihe iji iwu iji wee si ebe na-agata ọrịa ọnụ na-akpọ m ahịa mbịaba nyere gị aka ka igwe hapụrụ ịma na ịwa anụmanụ igwe chọrọ inyere gị aka ị na-anya nkịta ka inwe ike na-eriju afọ mgbe nwunye gị na-esi nri na-ebu na-aga na nke igwe ịbịakwa bịa m bụ na-esi mana mpio omesicha mesicha ezigbote nri dị mma o were ihe tinye gị were uru wenara igwe ịbịakwa bịa m mgbe ị na-eri naanị irigo asikapa eh, na be gị ọnya ọ na-ebute na be igwe ka ị na-eri ibebezebe ngwa sụtụrụ si ebe a wee pụọ m n'ihu anụmanụ igwe chọrọ inyere aka ihe ji wee bụrụ nwoke ọlaku ewu uche ji akara n'anyụ mamịrị n'anya ka nwa gị maka ụmụ igwe mmemme unu otoro bịa asị gị si ebe a wee pụọ si ebe a wee pụọ anụmanụ anụmanụ ndị na-anụ mgbu na-enweghị ike iriwe ugwu rituo igwe achọ ka nyere gị aka ka o were mmanụ na-atanyesi ebe na-adịghị mma ka ebe ebe na-agha anụmanụ ike ọ dịghị iwu nwoke ọ bụrụ na iwu nwoke e, e, igwe ya gị nwunye gị ọ maka na iwu nwoke ị nweghị ike ime nwunye <laughs> e, igwe rikwere ike agwụ nwa mkpi nwoke ahụ <laughs> ihe ga-egbu ya ga-esi n'ugwu sɛ abasa no ɛbia kɔn woki ho so yɛ akɔno ɛfo ha ne bia kɔn ɔkɔ ne yinko o kɛngo kwakaba ịchaka ike oke mmọnwụ na-eti onwe ya ọ ka esi eme ka esi ekwuye na ala adịghị ọmma bụkwa n'uru ndị nze ndị mmọnwụ na na-anụkwu ihe m na-ekwu unu neba okwu anyị na afụkwa na anyị wee rijuo afọ igwe ekwego nkwa si na ọ bụrụ na ndupu ụmụ ikolobịa obodo a aganwụchasịa n'ime ọfịa a ga-eburu ngwongwo na ngwongwo ji ọkụkọ ewu ọ sịkwa na ọ ga-eji efi wee jee m mma wee kenyekwa m obere ala m ga-eji wee akpọkụkọ unu unu esoro m nọlọkwa n'obodo a anyị na-achị obodo a otu esi na mmịa ọ dị mma m ga-eme ka igwe si kwu ọ gwụrụ m ka ọ ha n'ọnụ akụ fecha ọ daala awọ ọ ka esi eme ya ije nwayọọ nwayọọ Hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, hanya, ọmọ àbá àgbọ̀rọ̀ wọn onye kwuchie m ụzọ m gbuo ya okilikili ka a na-agba ukwu ose ukwu ose enu hmm. nkili ka a na-ekiri ododo ejili enyi ozu hmm. <laughs> nna. ofu anya na si unu abịala nna nnọọ ọ maka gị ka a na-ekwu ofu onye ọla niile siri nri ọmalisie nri ahụ nnọọ hmm. Hmm. nna atụ na egwu atụ ụjọ ebe a bụ be gị ọ na obi gị ka ịbata atụ na egwu hmm. ebe a ka nne gị si ebe a ka esikwa mụọ gị atụna egwu nnọọ dike a na-agba gị mgba ka e gbuo gị na-achụgharị gị igwe akwa dike chọrọ igbu gị mana anyị nọnyere gị anyị na-echekwaba gị ụtụtụ ehihie na abalị atụna egwu o atụna egwu ọ na ngwuru a ka nne gị si na ngwuru a ka anọkwa wee mụọ gị o nwere ihe ga-eme gị ngwa hmm? bịa nso aga m akwado gị maka ahịa nke dị n'ihu hmm? ụjọ atụmatụ obi amapụna ka esi eme ya ụlọ na omume hmm. mgbe anyị ga-azọta igwe be anyị anyị ga-eje anyị ga-akwado anyị ga-eme ihe niile ka igwe be anyị wee binye n'ọya na na ihe na-ekwu ihe ọ bụ ọmụwa bụ anya na-afụ ndị mmụọ <laughs> ụmụ ikorobịa be anyị na ananụ ihe m na-ekwu oyi dike jejemba eji eje mba ma wetu isi gị ị ga-edu ụmụ ikorobịa wee jaa na ndị mmụọ tupu na ejebe n'ụtụtụ echi m abịa ka nzikọ gị ụzọ esi eje ya hmm. ọ̀rọ̀ àwọn tí ẹ̀ nù ọ́ bí ó ti ẹ̀ nù ní ó ti ẹ̀ wọ́n wá yóò ti yóò nu.

yokokoko yokokoko ọ̀nà bó tiẹ̀ nọ mi ò tẹ̀ mú mi ò tẹ̀ wọn táwọn àyàn ti bóyọ ni. olomba kaka ka jaba jaka m olomna Hé, coucou Hé, coucou ọ ka esi eme ya aka aka ka ji agbaji aka nụ ihe ọ bụ hmm. unu ma ihe eze mụ gwara anyị hmm. na oge kara ka erugo aije jenu natanu dịka ị na-eje ihe ọ bụla unu fụrụ ka unu hapụ iwe dịka otu nsufịa onyenụ ka jenu hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hanye hayır hayır hayır hayır hayır mma abata ebe ọ bụ na igwezipụ di m ajọ ọfịa mma abata n'ụlọ ọ ga-anụwa m n'ụlọ na onye aka ka na-ekwu na akpata ajọ nwaanyị nwaanyị ama osu akadebelu nọ n'ebe a gụ abụrụkwa nke gị jee bata nwoke bụ nwaanyị ngwa m ga gị gbara mabụ nwaanyị 頼むぞ ọcha tupu unu agafee anyị na unu ga-agba mgba ọ bụ unu emerighị unu agaghị agafe ebe a anyị ga-ama mbe na-abụ nke nwoke onye m afọ na

我他妈紧张！ Adịgwe ka ekuru mma. Ọ dị Ebe na-agazi? Anyị na-aga na-eri hmm. maka igwe? Igwe. na ndị nwunye ya nọ na na-eri na hmm. ka ahụ ya mere? dị mma. na-ajụrụ m O nweghị ihe mere na asịghị ka njụrụ ọgụ mmadụ igwe be anyị mere. Hmm. Unggan. kama si bela nzuri mfaidokeje na tuko na mama mama lá mama ko tunapokola kwa makahasi amalo wana gari yetu tuko kaiga Eze, bir Eze, Heze, bir gel. takwuru ya bịa ka onye agwụtara ara ọhụụ a na-efu ome n'obodo ya adị igwe abụnyere nju omeka igwe okwuonye igwe n'ọbụenigwe na-anụ mbeke Mbe ka n'ọkpọ! ọkpụ igwe eze mmụọ gwara anyị na ahụ adịghị ejizigo ụmụ obodo anyị ije n'ime ọhịa weta ihe igwe jicha dị esi na igwe na ọbụ ya onye ọgwụ ọmakwa maka nke a igwe ọ dị ka onwe ife na-aga n'azụfa na e, abụ ka anyị jegodebe n'owu ka anyị mara ngwa ichebe nkụ na ichie okeke bịara na be m ọ dịkwa mma ọ gịnị mere anyị bịara ada igwe jụọ ada igwe maka igwe ọ sị na gịnị igwe na igwe nwụbe na ọ na igwe nọbe na-eri dị igwe nọ na biya na-eri na-aṅụ ọ ya nwe ihe unu abụọ ji wee zuzuru wee si n'ụlọ unu wee kpọchiri gụnyere wee bịa n'ụlọ m kịta nke aka gosiri m n'ọnụwo ehu kon'ụgwọ ọgụ na-ekwu ibe a ọnwa na-ekwu ya ezuromọnụ na-ekwu ya mata anọ ife a ka eji ziga ụmụazị obodo anyị n'ime ọbịa ka si na ahụ adịghị igwe gịnị wee ka eje weta ife igwe ji je adụghụkwa ya bụ ife agbalụgo na igwe ha na igwe na-eri na biya ọ gbasara unu na adị igwe n'ụzọ ọ gbasara gị ọgụ na-ekwuzi ụtọ ya wụrụ ụlọ ebe ebere ka igwe wee nwụọ na ọkapa anụmanụ dịkwa n'anya ibe ya bụrụ na okeke na-ekpe ekpere ka igwe amanwụ igwe ama ama anwụ igwe anwụ ọnụ a ga-awụ dịkwa n'anya igwe nọ na bịa na-eri na aṅụ kezi ihe o ji wee bụrụ igwe kwanye machiziri igwe ya bụ na igwe na-erizi nri afọ na ahịa unu otorokpu akwụkwọ unu ụmụ anụmanụ igwe ga-atazi aja unu na-ekwu ka igwe tawa aja Eh, ọkwanụ mụ awụ n'owu kwesịrị ịnọchi igwe ọ bụghị nụwa ụnụ pịampịa mmụọ pịampịa mmụọ konowo olu na-ebe ebere ka igwe nwụọ konobe bịa e nọrọ ụnụ <laughs> ejechi ije ọ bụrụ na ụna 那个。 azụ ụmụọma ụnụ soro ụmụazụ ya nọcha n'ọfịa asa na a bụ ajọ ọfịa nne ịmaka na jakena ruo nke ha Chineke tụrụ unu asị ka onye ka o ji wee dụpụ unu ka o wee nara unu nwunye unu na akụnụba ụnụ unu ma na unu niile ị ga-anarụ bịa ka na gị ụmụ dike bịa bịa bịa na lu ta ko mu hey o ba ji mo iya iya iya iya iya o ge hey ana lu ta ko mu o ji mo iya iya iya iya iya o ni me hey aga ma na aga ma na ụtụtụ echi ana m ejebe igwe ụtụtụ echi ana m ejebe igwe ụtụtụ echi hei mmadụ ka m mee ka ọnụ mara na efu ya na-ekwu maka na aka dị ya agwa m ji anyị akago banyere ịwa ji anyị ya ka m kpọrọ eze mmụọ bịaba ka o were bụrụ na ife ndị mmụọ na-ekwu ka ndị mmadụ na-ekwu eze mmụọ abịa abịagosi m na ife ekwuru eziri ha bịa zie n'ọya bụ eke na-abịanụ ka ayɛ awagyea ekeafo ụmụ agbọghọ baa niile ya akpado si ọfụma ụmụ okorobịa baa igwe igwe igwe mụ akịta ụra asị igwe igwe rapụrụ m igwe igwe mụ akịta ụra asị igwe igwe igwe igwe igwe Não, Timão!